Chere m! Chere m! Echela m! Echela m! Nwaa ibuli igbe ahụ! Nwaa ibuli igbe ahụ! Anwala ibuli igbe ahụ! Anwala ibuli igbe ahụ. Meghee ụzọ. Meghee ụzọ. Emeghela ụzọ. Emeghela ụzọ. Hapụ ego gị n'ebe ahụ. hapụ ego gị n'ebe ahụ ahapụla ego gị n'ebe ahụ ahapụla ego gị n'ebe ahụ atụfula akwụkwọ ahụ atụfula akwụkwọ ahụ Gbọtọ efere ahụ. Gbọtọ efere ahụ. Agbọtọla efere ahụ. Agbọtọla efere ahụ. Alala nụ n'iyi nụ n'iyi. alalanụ n'ịnụ n'iyi mechienụ ya ọnụ mechienụ ya ọnụ emechilanụ ya ọnụ Emechilanụ ya ọnụ. Nụara ya ọrụ ya. Nụara ya ọrụ ya. Arụrụla ya ọrụ ya. Arụrụla ya ọrụ ya. otu ihe mere ya otu ihe emerela ihe ọbụla emerela ya ihe ọbụla nri niile Richanụ nri niile. Erichalanụ nri niile. Erichalanụ nri niile. Merụọ ya ahụ. Merụọ ya ahụ. emerụla ya ahụ emerụla ya ahụ kwee ka ọ merụọ gị ahụ kwee ka ọ merụọ gị ahụ ekwela ka ọ merụọ gị ahụ ekwela ka ọ merụọ gị ahụ ị ga aba echefula ịchọrọ ị aba echefula ịchọrọ m akwụkwọ ahụ ịlaghachi n'obodo gị, echefula anyị. n'obodo gị, echefula anyị. Ka anyị ghara ịsa efere ugbua. Ka anyị ige akwụkwọ taa ka ọ ghara ịga akwụkwọ taa ka ha ghara ịgbanye ọkụ ka ha ghara ịgbanye ọkụ ka nwanne gị ghara ịrụrụ gị ọrụ gị ka nwanne gị ghara ịrụrụ gị ọnụ gị ka nwatakịrị ahụ ghara ịnwa ibuli ibu ahụ Agwara m ya ka ọ ghara ịbịa tutu anyanwụ adaa. ọ ghara ịbịa bụrụ na ọ naghị arụ ọrụ taa, ka ọ ghara ịtụ gị n'anya. Ọ naghị arụ ọrụ taa ka ọ ghara ịtụ gị n'anya ka ọrụ unu ghara ịbụ unu ike ka ọrụ unu ghara ịbụ unu ike ka anyị ghara ịgwa ya na anyị ga-aga ahịa ka anyị ghara ịgwa ya na anyị ga-aga ahịa ka ọ ghara iwebata ọgwụ ahụ n'ime ụlọ ka ọ ghara iwebata ọgwụ ahụ n'ime ụlọ ọ ghara iweta ego Gịnị ka anyị ga-eme? Ọ ghara iweta ego, gịnị ka anyị ga-eme? Ha nụ ka a na eti ịgba, ha enweghị ike ghara ite egwu. Ha nụ ka a na eti ịgba ha enweghị ike ịghara ite egwu. O kwuo okwu, enweghị m ike ịghara ịda n'ụra. O okwu, enweghị m ike ịghara ịda n'ụra. akwa ọ zụrụ akaala nka akwa ọ zụrụ akaala nka akwa anyị zụrụ akaala nka akwa anyị zụrụ akaala nka akwa unu zụrụ akaala nka Akwa unu zụrụ akaala nka. Nri o wetara agwụla. Nri o wetara agwụla. Nri unu wetara agwụla. nri unu wetara agwụla nwoke ahụ ị hụrụ n'ahịa bịara ebe a n'ụtụtụ a nwoke ahụ ị n'ahịa bịara ebe a n'ụtụtụ a akwa m sara akọọla m sara akọọla akwụkwọ m ziri gị bụ nke m akwụkwọ m ziri gị bụ nke m nkata nke o nyere m dị mma Kata nke o nyere m dị mma nri o siri tọrọ ụtọ nri o siri tọrọ ụtọ ọrụ ha rụrụ dị mma ọrụ ha rụrụ dị mma Nnukwu ụlọ ahụ anyị hụrụ n'ụzọ Ọnịcha bụ nke eze obodo ahụ. bụ nke eze obodo ahụ. Nnukwu ụlọ ahụ anyị hụrụ n'ụzọ Ọnịcha bụ nke eze obodo ahụ. Nye m akwụkwọ unu wetara. wetara. ha richara nri niile anyị siri. ha richara nri niile anyị siri. Zim akwụkwọ ozi ị dere zi akwụkwọ ozi ị dere Zikwa m akwụkwọ ozi nke o dere. Zikwa m Amaghị m ihe o m ihe o dere. Mma ahụ bụ nke m tụfuru n'izu gara aga. nke n'izu gara aga. Nke a bụ akwụkwọ ị hapụrụ n'ụlọ m. Nke a bụ akwụkwọ ị hapụrụ n'ụlọ m. Gịnị bụ aha akwụkwọ ị na-agụ? Gịnị bụ Ụmụnta m na-elegide anya. nwere ike ịgụ akwụkwọ nke ọma. Ụmụnta m na-elegide anya nwere ike ịgụ akwụkwọ nke ọma. Ụgbọ ọ na-anya dị ọhụrụ. Ụgbọ na-anya dị ọhụrụ. Ụlọ ụnụ ga-ahụ n'aka nri bụ nke ya. Ọ chọrọ ihe ị nwere. Ọ chọrọ ihe ị nwere. Ọ chọrọ nke ị nwere. Ọ chọrọ nke ị nwere. Ọ ma nga ọ gara. Ọ ma nga ọ gara. Ọ maghị oge ọ gara Ọ hụrụ ebe anyị gara. Ọ hụrụ onye bịara. ọ hụrụ onye bịara ọ hụrụ onye bịaranụ ọ hụrụ onye bịaranụ amaghị m onye ọ hụrụ amaghị m onye ọ hụrụ Amaha m ndị ọ hụrụ. m ndị ọ hụrụ. m ebe ha gara. Amaha m ebe ha gara. Amaha m oge ọhụrụ. Amaghị m oge ọ nwụrụ. Ọ gwaghị m oroma ole ọ chọrọ. Ọ gwaghị m ole ọ chọrọ. Ị ma ebe ọ na-aga? Ị ma ebe ọ na-aga? Ebe anyị ga-aga, mmanụ nkwụ ga-ehi nne. Ebe anyị ga-aga, mmanụ nkwụ ga-ehi nne. Ihe ọ bụla ị ga-eme ga-adị mma. ọ ị ga-eme ga-adị mma.